ụnọ nụ n'uche kwuo mụ n'ọnụ amamụma ee ọbịa m n'aka kpaa m n'ụba amamụma kwuo n'uche kwuo n'ọnụ bịa n'ụba amamụma egwu mmiri oyi ndụmọdụ bụ ibe m ji bi ụwa na ọ bụ nle ọ bụ onye ma mgbe ekere ya wee mụọ ya n'elu ụwa ọ dịghị onye ma mgbe ọ ga-arapụ ụwa n'abawo onye welu ndị dị na-achọghị ya ka enwee fiji eru natan e wee ṅụba nne ya ala ị na-akụ mgbanụ mgbanụ ị na-eje ebe were ekene na uwe obi nwayọ wee sobe ụwa ibe onye chọrọ une n'ụwa ka ọ ga-enwe ụmụ ibe ụmụ ibe ekene m unu naanyị nwabụ ndị ndozi ọdịnala na-ekene unu anyị si ka udo dịrị ụnụ ebe ọ bụla unu nọbụ ndị ndozi ọdịnala igbo ndị nwere akọ na uche mana enweghị mgbe ị ga-anọkọta 5000 years bịakwa na-emekwa ihe i mere 5000 years with theatre information without nna nwanne ine if you want to travel you go to your house you keep something if you travel come back ị ga-afụ na akwa ahụ ruru unyu some of you in na village when you go to your village in Christmas ị na-echichakwu na echicha don't you clean the house when you go to village on Christmas only 12 months you go to village on Christmas you go inside the house and clean before you stay there so you want to take something after four generations so you feel na enweghị something dị wrong somewhere there is no interception there is no corruption there is no mistake ndị isi ojii ruo m nso agwegwere aka nke oghe nke oru ha ewere m nke agụpịa gị anya nke oghe nke ọba ha ewere m nke agụpịa gị anya onye ka eji ejikwu na ya amaghị a na-ekwu na ya amaghị ya iche masị ndị mmadụ na-acha ụtọ kịta religion religion but spirituality ọ bụ oyibo ọ bụ igbo then take the spirituality and say religion is evil and spirituality is good but is english <laughs> ụmụ ibe ọ bụ English word bụ ha so why do you reject religion and take Christianity and take uh, spirituality ndị isi ojii ụmụ ibe eh? ndị ndozi ọdịnala na amaghị ihe eji wee kpọọ ya ndozi ọdịnala because why you can never go after 12 months to your house in village go inside there and sleep without cleaning your house that means akọ na uche fọrọ afọ and ọnwụ na ịmarọ because yesterday and tomorrow is the same if you don't know about a celestial movement you cannot know about the past if you don't know about the past then you are one of those people who corrupted our omenala ọnwụ na ịmarọ about it you are one of those people that corrupted omenala igbo you are feeding nonsense to your children how are they going to be great tomorrow how i want to know ndị igbo si onye efe ha eze eze anaghị eru na onye fere eze ka eze na-eru you must be honorable to life so that life will take care of you that is what they are saying ọ ihe nna gị gwara gị na every igbo language nna gị gwara gị rube isi respect the life you live nna gị never insulted anybody go to igbo language and see ma ị ga-afụ ebe a na-akpọ mmadụ iyi gaa na igbo ọbụla gaa na igbo language and see all this generation every race n'ụwa is your enemy every race is your everybody is your enemy gaa na igbo language ma mbe nwere ihe a na-akpọ enemy onye iro kedu ihe bụ onye iro an outsider <laughs> ihe ndị igbo na-akpọ onye iro bụ an outsider onye iro today now ihe anyị nọzi bụ everybody ka anyị kpọrọ asị na how can a a heart that have so much hate progress atam m ajụ ajụ how can a heart that had so much hatred progress i want to know i don't know where you learn these things from because it's not in igbo language ọ dịrị ya if you remove your eye you can never see no more and there is no more evil because the eye represents evil not the heart and the eye the eye prohibit evil, eh, eh, heart the eye ọ oh, anya gị eh, na-prohibit your heart ime ezigbo ihe all oh, the eye because if you remove the eye heart will change ọnwụ oh, na if you, if you let your heart dominate then the eye become the observer that is what the eye is made for to observe not for judgment heart is for judgment not the eye but you use your eye to judge you have a problem not your heart anymore omenala igbo is a doctrine is a, doc a written doctrine even though it's not in the book we know where it is because we understand the language it has been corrupted in anụkwa igbo emebigo ya na ibere idozi edozi and if you don't understand the celestial movement ị gaghị aghọta nwunye you cannot understand it this is for your own good ọgụwa ka a na-emere ya ọ for me is for everybody because ị mara ihe a na-akpọ ọrụ mbada iwe you don't know what is ọrụ mbada iwe we suffer so much make sure that omenala Igbo dị mma ọ bụrụ about competition onwere onye bịara ebe iri ego onwere bịara iri nri ihe anyị bịara bụ is our own something that is been destroyed ọ na-ewute anyị n'obi it pains us na ndị mmadụ nwesịrị everything we don't have nothing it pains us that's why we give everything we have to make sure that our people pụọla ndụ but some ndị nkịta agaghị aghọta ihe a na-akọ because they want to go to facebook and get likes How many they don't understand if the father that priest in the church did not come to church every sunday no more christianity again so if you don say this thing ordinary we close every movement of ordinary we close you don't know ha na-ekwusa okwu so okwu if we don say what we are saying there will be nothing like omenala ọdịnala Igbo there will be nothing ọdịmọrọ if father father don come to church every Sunday Christianity will close igboro that's why they come every Sunday if there is no Shabbat every Saturday judaism we close ịmara so if we stop saying something ka ihe ị chọrọ ka anyị jee selling ka anyị jee companies we know them but the doctrine must be sustained that's why nwere ihe anyị na-emepụta because we lack this continuity that's why if you go to nigeria ịrụsị anyị something after one year that thing we close down go to jakon dey go to lagos that lake leki you see there just give it time kịta ha na-arụkwa ha na-arụkwa something nke ha na-akpọ ya they are building something in lagos eco eco atlantic give it time give it time it will close down no continuity as we are talking we are working if you don't know as we are talking we are working because this is a doctrine is a is a way of life na ndị isi ojii i don't understand you All oh, a way of life if you don't have it a way of life bụ a doctrine because it don look life there is no life what you see is movie is called matrix is movie nwanne gede movie ọkwa movie nke a na-eme Africa. do you see that movie nke a na-eme african magic so ọkwa ka ebile ga-eji eje ụmụahịa Ọbụ bụ okwu e, this movie ga compete world class movie this world na we don live in isolation amam Gagoma. ndozi ọdịnala is a standard living we can challenge anybody anywhere anytime so omenala igbo we are restoring is that first one in a higher grade ọdịnala igbo is that the same thing in a higher grade nwanne anyị gara na wepụta ya klinie ya eklinie wụọ ya gold golden color wụọ ya golden color ọ na-acha ka anwụ ọ pụta ọ na-eke eke you cannot stand it not even you can stand it not even nwa bekee can stand it yeah? when we argue about omenala igbo nwa bekee go and sit down ịmara if we speak about omenala igbo in western world nwa bekee sit down because 90% of nwa bekee amara about nature only those few na control the government knows it so ordinary people don't know so they cannot stand the omenala igbo because scientifically we prove it to them culturally we prove it to them spiritually we prove it to them then they will go and see them because ihe ha nwa bụ sistọ e, m rụọ ọrụ akwụ ha ụgwọ ọnwa that's all ọ nwa bekee madebere ordinary nwa bekee only know work salary buy car and marry so omarazi anything else so mgbe if we debate about omenala igbo they don't talk ha anaghị ekwu okwu because anyị ma ihe anyị na-eme we know exactly what we are doing because anyị ma ihe bụ omenala Igbo mara ihe bụ ọdịnala Igbo mara all the whole symbols of omenala Igbo from A to Z mara ihe a pụtara wee sị na anyị ga-ewetezi ya in a way our people will be ashamed to go to church because nwanne onye nna ya nọ na eze ọ na-eje ọkụ mmụọ onye nna ya nọ na eze anaghị eje ọkụ mmụọ ụmụ ibe simple as ABCD spirit is a desiring movement so whether you like it or not ụmụ ibe if you don present what is good to your people they will not follow you they will go to somewhere else ịmụrụ <laughs> don't you know that in the surprise na ndị anyị 98 percent of ndị Igbo na-eje ụka because you can for today is the most beautiful ọ bụrụ because of na that there is truth there there is no truth there ịmụrụ kedu onye na-eje ụka si na enwere trut ebe ahụ ask dem na when Jesus is coming back ask ndị ụka when the Jesus is coming back they will not tell you ask them any question about the Bible they will not answer ihe a ga-asị gị na this is this thing is too too much for you don't ask the question ọ ihe ga-agwa gị they will tell you don question God God will kill you that ihe a na-egosi gị na they don't know anything about it but onye ọha bụ the most comfortable one for them for the moment so that is the most comfortable one for them for the moment so it's simple truth so they go there is because that is the best they can have so for you to come nwanne ị ga-eweta nke ka nke ahụ mma if your own is not better than that one you cannot force people to follow you cannot force anything on people because mgbe a mụrụ gị amụrụ gị na ha ọ gị na aka ofu nne ji gị na ya ọ bụ nne mụrụ gị na ya kedu ihe gbasara gị na ya nothing so if you want to help your people bring something beneficiary to the help people if we spiritually and otherwise culturally chọrọ ka you want best culture lekwe ndị be anyị ka ha na-akpọfụsi obodo oyibo ndị a na most of people na-ekwu nonsense ya ha na ala bekee isi ha na ala igbo ha ajụ most of these people no west na-akọ nonsense tell them to go to igbo land they will say no unu amana na ala igbo nwere ya na kporikọ ị mana igbo igbo nwere law a na-akpọ orikọ do you know that ndị igbo si gị onye ya na ndị mmụọ na-erikọ ndị na-eji ogologo ngaji so if you consider somebody as evil si ebe if you consider anybody as evil leave the land if not your people your ancestors will kill you because it's in your law ọ law gị ọ igbo law orikọ dị na igbo law ị na-ere mmadụ something don ever condemn the person yes if you don't like tell you if you are taking anybody from somebody anything from somebody don't condemn the person if not that thing you say will come back and hurt you ịmara ọ dị na your law ọ dị na iwu Igbo ọ dị na iwu iwu ala ọ dị na iwu ala but no our people ga-anara nwa bekee social imerisia ga na Facebook nwa bekee nwe ya Facebook owns by nwa bekee whatsapp owns by nwa bekee car you drive everyday car you drive owns by nwa bekee electricity na-enwe the company how many nigerian company na-generate electricity how many nigerian company owns electricity company how many of them your phone your, your phone the company of your phone that phone company that etisalat mtn that nke iji n'aka nke iji n'ụkwụ akwa iyi na ahụ isi agụ ahụ ị na-eyi ọnụ na-eme isi agụ do you produce isi agụ do you produce okpu red ị na-ekpu n'isi do you produce eye glasses bụ n'anya nothing you come to facebook and say nonsense the same facebook they own this is oriko ụmụ ibe oriko ihe na oriko you cannot eat from somebody and condemn the person this is pure life this is natural principle you know, natural principle so if you want to see good be good ọ sịrị gị onye maa gị ụra nke hapụ ya no ọma gị 1 maya 20 then eri ogu n'ọfọ ọma gị ofu ime aya ise iji eri ogu n'ọfọ but I don't talk nonsense ọ bụrụ nke iberibe mmadụ agaghị abịa mebe ọgụ ebere ebe a nọ ebe a nọ bụ ala bekee na onweghị nwa bekee nwere ike ịgwa m nọnsensị ebe egwukpọọ m ya anya because ejiri m ogu n'ọfọ onwere ihe gbasara mụ na ya abịara m ebe ị nọrọ onwe m bicos onwere onye nwe ụwa ụwa wee free place if you don't know you know it ihe mere bụ you have been deceived ụwa anụnwa nobody owns it nobody owns it is for everybody so nobody have right to tell you to do anything but if you want to create a society if you understand the cosmic movement if you love your people then you want them to have a better life then you create a life for them but ordinary person enwe ihe a na-akpọ ordinary person ordinary people you have to be a follower because you ordinary person ifunu ga ebe nna nwa nna anyị ọkụ ifuru onwe ihe ndị be anyị na-ekwu mgbe ndị ochie onye azụrụ azụ ndị igbo na-asị nwa na-eme ka onye azụ ha azụ ịma nwaanyị because onye tren retren wonso ome omume ị na-ama onye ọbụla etren retren e train somebody behave you know maka na because ọ na-eme observe a sị na ọkụkọ ruo ebe ọ na-amaghị ana o were ofe ụkwụ zọrọ o were ofe ụkwụ sodo na ndị ọzọ sotuo soro ha zotuo ọ ka esi eme n'ụwa ka esi eme n'eluigwe ịghọtago so anyị nwere ụgba as a people gị oji pụta na osugo ihe a bụ ihe nna gị kwuru mgbe ndị ochie ọ sị gị come out na osugo gị pụta na osugo na osula ahụ nke pụta ojii cobalt na osugo but ị nụrụ ya you understand it all the whole distance e nyere gị you are fighting today ma igbo ma biafra ma those is a concept for you to have a life is a way is a direction dem give you you don't even understand the game nwanne osugo trump na-ekwu na ha ga-eje na space je were wee military um, um, this na space military na space anyị ebidobeghị ịkpụ isi akpụ nna bifo anyị a na-apụtasị ndụ ndị ewerechaga everywhere ka ezi nke ya fọrọ anyị trump ka na-ekwu nne sendị dia military ka ha jee na space jee were position china na-aga na ka ebe a na-akpa north pole north pole na-edig na-eweresi anyị dị ebe ahụ na north pole ebe ahụ sno na-ada kedu ebe anyị nọ anọ a na-ekwu ndị be anyị a na-akụ mmadụ ke onye nkịtị na-ekwugheri e, onye anaghị eche uche na we are worried about life we are anyị worried ọ bụrụ na azụrụ ụmụ anyị azụ we then we go ịgbara if we don't train our kids we go ihe a na-ekwu maka ya onye kwuru nonsense ọpụta na ihe a abụrụ about just come out and do nonsense sir culture no culture way of life will educate people in a higher level for them to higher, have a higher mentality ọ ihe a na-ekwu maka ya To that thing na-epresent to your people is it good ihe nna gị nna gị na-eji ịpụ ndụ ya ka ga-eji apụ ndụ nna gị ihe ị na-eji ime ihe nna gị mere nna gị ọpụrụ pụrụ ndụ nna gị apụghị ndụ then why are you going to do like your father like son I kwesịrị you have to be better than your father you have to because nna a na-eje ụnyaahụ eje a na-eje ụnyaahụ eje you cannot go to yesterday because yesterday is nothing but a memory so you have, always if you are not capable you then go and sit down follow people onye fere eze ka eze na-eru go to the line and stay in the if you go to supermarket people ọ nwere 200 people on line be 201 go and be 201 person if there is 200 you don't want to go and be the front doing what is on the boots of your day. are you the first person that come to supermarket no then why do you want to squeeze yourself in line ka ihe na squeeze onwe gị go align and stay so the mind is the same thing if you are not elevated enough go and stay in the line your turn will reach you become ọ ga-eru your turn o oh, ruo your turn will be that is life for you life is a process longer you live much more you will learn but you want to force knowledge to your head it can never enter you don force knowledge into yourself it can never enter never not today not tomorrow not today not tomorrow so the best things for you is keep quiet ka ihe in your life observe go towards that thing you want you will get it isikwa na ọka just force on something to yourself ọ gara work so ihe anyị chọrọ omenala Igbo world wide if Yoruba man hears it they will trip if hausa man hears it they will trip if western man hear it they will trip also ha maka esi convert mmadụ to be a christian not only them if you convert people to believe in your culture naturally they are giving you more great you become more great ịmara because more people into that ideology more strong the ideology becomes ịmara ịma ha na other people converting to omenala igbo make it more stronger make us as a race more stronger that is why westerns are strong because christianity dey create islam they are strong because islam dey create jewish people dey are strong because judaism dey create anyị ma anyị ma na-achọ ime eme ọnwụ ndị be anyị na-agba anyị tako agba anyị stọd ịjụọ ya nwaanyị ọ gị because eh, amaghị m ihe ha na-eme so because na ịmarazi ihe ha na-eme uche ga erughị ebe ahụ that's why they should come to your level they should bring it down to one because ị nọ na one ha nọ na 20 oh because ha nọ na 20 no they will bring it to one everything nke everybody na understand so you don't want to go to 50 you want to be in one ị ka na-agụ one na-repeat class ị na-ebu class n'isi ndị mmadụ a na-apasị na-aga n'ọnwa na-aga na space iburu class n'isi ụmụ igbo ọ bụghị ụta ka esi eme <laughs> ọ bụghị ụta ka esi eme if you put knowledge into your people's head they will take it from there your children will be the beneficiary but you are holding your children back because of your greed and stupidity <laughs> ụmụ gị ya bụ the beneficiary of ihe a na-eme your children will be of beneficiary of ihe a na-eme but mba ah, eh, eh, this guy sef oh, eh, ọ na-akparị mmadụ ọ na-egwe gịnị ka ha kedu ụdị mkparị a ga-akparị gị na a na-enye gị nri your president is borrowing money everywhere and there which kind of disgrace is that enwere disgrace karịrị na your passport can never attend any country in the world enwere disgrace ka na your passport don enter anywhere in the world nwere disgrace ka ya so ke nke ọzọ ọwụ na ịdị happy that condition you know. me i am not condition na adịrọ m obi mma ihe m needri wu the best the best so it's not for everybody all those people ka ọ na-eme ndị ọ na-eme o si eme m ndị ọ na-eme otu o si eme m ndị ọ na-awute otu o si ewute m they are those people who are worthy ọ bụrụ onye adịrọ you cannot force anything to anybody that is what I, I say it always you cannot force anything to anybody nwanne ihe ọ bụla ị na-eme n'ụwa ị na-emeri onwe gị ịkpọsa ahịa dị mma people will buy it simple as abcd life is a commerce ị gaa na chop were onwe gị nye example ichi ịkpọsa ahịa now if you want to sell market put a shop de leave the shop dirty make the shop ruo unu the shop let it be dirty and put two shops one dirty one clean if somebody ọ bụrụ na mmadụ bi ebe ahụ ịzụ ahịa if somebody come there to buy something let us see where nke ebe aha onye aha ga-eji igori ahịa ọ na nke agha ruru unyi ka ọ na nke agha dị clean let me see just try this thing mepee shop na abụ one place mee one ka ọ dị clean mee one ka o ruo unyi just tell me where the person will go so if there is a culture in this life better than your own nwanne change close that old one and build new one the same because ụnụ agwara m na the same thing fada ji n'aka bụ ọjị oriri ahụ o ji n'ime chọọchị ọkwa ọjị ahụ eji n'aka but ị kwesịrị ichenji the level of doing these things ị na-eje n'ogwu arụsị fada rụrụ ụlọ ụka so is your own problem not the west because ọnwụ na ị na-eche uche ihe ị need calculation otu ndị ọdịnala si eme na ati ekwu we will build a better system of the same culture better system better one back it up with commerce because all the celebrations will be build under commerce so achọsi ire ewu ere ewu in mass ere ewu in mass achọ ire ọkụkọ ere ọkụkọ in mass achọ rice ere rice in mass everybody abụrụ beneficiary of it ọwụ nke ị na-eje egoro e, e, ewu Hausa ijiri ewu awụsa na ewu awụsa na-ere ọgwụ ọwụka awụsa na-ere ọgwụ <laughs> ụmụ ibe ihe ahụ ihe nna gị nyere gị for economy ị hapụzie ya ejegoro ewu awụsa ijegoro nwa enwe ndị na-egoro dọmbebi dọmbebi ndị nwa bekee ewere nwa bebi even biskit biskit china biskit from china biskit from china ka a na-enye ndị mmụọ ama mbọsị ndị mmụọ ta ka biskit china aracha swit Eh, sweet from china from from ebe nwa ebute sweet a na-enyezi ụmụ bebi n'ụlọ adịghị na atị ụdị ha a biko if you ọwụ na ị chọrọ ime ihe iche imere onwe gị personal something nwanne go and do nobody holds you onwere onye ji gị aka but if you want to do something for general purpose make it affordable just make it ihe somebody ihe ọ ga-eme onye ọbụla afụ ya ọ like ya ya ọ bụrụ na ọ bụrụ otu aha nwanne it will not work. ngwa gị nke bụ eziokwu ọ bụrụ na ọbụla ụtọ ha awọkọ ịma ihe ndị Igbo ji wee kpọọ wee sị na ịma ihe ndị Igbo ji wee si eziokwu ịma ihe bụ eziokwu eziokwu bụ okwu iro ihe ọbụla bụ ezi bụ ihe jọrọ njọ <laughs> onye ji wee sị na eziokwu jọrọ njọ because people don't like it onye ka ndị Igbo ji kpọ ihe ndị Igbo ji wee kpọọ ya eziokwu bụ na ezi bụ ihe bi n'iro outside talk ihe a na-ekwu n'iro something open that na-enwero atụ people don like it ịmara onye ka eji kpọọ ya eziokwu because is something that people hate so much people hate truth so much ịmara that is why they use media to brainwash pipo yes because ihe like will brainwash that's why dem brainwash them so nature jere gị ogu n'ọfọ nna gị gwara gị si gị eziokwu na-agba agba ọya ka eji akpọ ya eziokwu because ọ okwu na-enwere atụ ka ichekisia ya today cheke etu na cheki ya nwanne echi no truth but no don't say it gwa ihe ga-atọ anyị ụtọ na-atọ ka chuga na-atọ ka mmanụ aṅụ ehe abịa na-akọtu akọsịa tu. ihe na-ebe na ana kwe. hey they are brain watchers they are cleaners! they are wicked people we must do this we must do that nonsense after that what happened after that what happened nothing then why do you waste your time for nothing sake anyị gbagburu ndị ndozi ọdịnala igbo ihe anyị bịara bụ idozi ọdịnala igbo whether you like it or not akwapụ gị n'akụkụ ịmaha ihe anyị ji abịa na sayensị and teknọlọji ịmakwa ịwụ sayensị and tek do you know what sayensị and tech trump na-aba mba bụ because of sayensị and teknọlọji ọ bụrụ about one thing of today ndị west bido teknọlọji since 1600 and dem still maintain it anyị emebere the one year ị na-complain sọsọ wan year ka anyị ka na-ega na-ekwu okwu mgbe anyị ga-ama nye years twenty years then mma ama m ihe gburu gbogbo pụọ n'ala Igbo unu na-emebisi mmadụ na-emebisi anyị obodo mmiri anyị ga-eji wee mee tourism a na-emebisi all those rivers we use them for tourism Ebe ka anyị ga-abịa uduzi disi awa towa anyị ga-enwe temple na temple a ga-arụnụ ka ebe anyị ga-arụ ya na-emebisiri mmadụ obodo ihe na akọrọ nọnsensị ihe anyị ji abịa wụta ọkwa faya this is fire movement ihe abụrụ ihe ndị nkịtị fire movement ka anyị na-ekwu maka ya faya movement ọkụ ka anyị si abịa so ọ bụrụ na ọkụ agha obi ịjọin ya ọkwa na ọkụ agha obi si ebe a pụọ ọsọ ụdị aka agha akwa gị ya akwa agha ebe ihe nweta onwe gị sef ihe abụrụkwa ihe ihe apịrị apị na-akọtu anyị bi ebe ahụ eburu ihe ahụ apịrị apị buru ha niile ma gịnị ma ihe niile bupụ ya ebe ahụ rụọ ezigbote ụlọ buru ibu ndị mmadụ ga-esi na China na-abịa ekiri ifunu bụ onye na na museum America ifu ka na-abịa ekiri ihe apịrị apị ebe ahụ you see it ifuru ya ruo nnukwute ụlọ mara mma bụrụ ihe apịrị apị tinye n'ime everybody will come and see them ị na-eje echi ihe ndị mmadụ egwu who will come and see it isi ndị mmadụ egwu kedu onye egwu ya akwa abịa dị bịa bịa bịa mee ekonomi gị ịchụsịa ndị everybody si na ekonomi gị anaghị adị mma mana ọ nke ịchụsịrị kọstọma na ịchụsịa kọstọma gị ị na-achụ nkịta na nchọ gị ya. ị na-achụ nkịta na nchụ gị ya eri ịchụsịa ndị kọstọma ị na-asị kpọsa nwa igbo land is not developed igbo land is abandon nothing is happening nna nwanne a na-eje ụnyaahụ eje kedu ihe ị na-eme ebe ga-eme ebe ahụ ọtọ ụtọ ọkwa anyị nwa na ewu ga anyị weta the technology now bring everything into this land make agriculture affordable make food affordable bring the doctrine into the land so that ụmụazị will be more intelligent go and watch the audio everywhere but the same people who want to bring this thing down this useless people a na-achinyere aka they are the same people saying nonsense yoruba man never condemn this thing Hausa man never white man never but ọwụ ndị nkịtị a ndị nkịtị a they will still come and say nonsense nonso do this ndozo na do that why because they say they want to help and restore ihe mebiri emebi because we say we want to rebuild something that is been spoiled by your fathers or nna gị because ọ ha mụrụ gị then pon you then get back to you they are the one who spoil this thing so if we had to hold somebody responsible is your father will have to hold responsible because ọhawa oh, mere this thing mebisiere mmadụ obodo here. ụmụazị azụ ha azụ nothing enwere ihe a mere buru omenala anyị na ọdịnala anyị kpụọ ya naanị the same thing nwa bekee na-eme the same thing islam na-eme the same thing jewish na-eme that is omenala na ọdịnala igbo is standard worldwide but na-eke esi kpuo ya n'ala na-eke esi ndị anyị na ha ndị mmadụ na-asị na nwa bekee si na kevu pụta yes mgbe nwa bekee si na kevu pụta anyị na-anya moto ha esi na kevu pụta gara ije gara ije bịa gafee anyị sikụọrọ anyị aka sikụọrọ anyị aka onye si na kevu pụta bịara gafee anyị anyị na-ayọsị ha biko come and help us kụọrọ na ya aka kụọrọ na nwambere aka ere nte nwambere ejeghị ije ma ọ gbara ọsọ ere nte pi ere nte pi ah, a si kụọrọ anyị aka nwa bekee si na ke ebupụta bịa gaa anyị kụọrọ na ya aka anyị mere ọfụma we are doing very well great hey africa hey we are ancestors very good great nwa bekee si na ke ebupụta gaa anyị good we are doing good unu kwuru nọnsensị aruo ebe m nọ ikwuru nọnsensị aruo m aka agwa m gị na ezigbo iwe na-ewe m na kọndishọn ndị isi ojii nọ n'ụwa ọ bụrụ na kọndishọn gị dị mma thank you very much ya with you good luck my own mba bikos edere gị n'igwe nwantị ị na-eji oji nwanne ị na-eji oji ka ihe a na-arụpụta that is the problem unu ama ha na pride n'ụwa bụ ihe unu na-eproduce economy is the pride if ị nara onye amerịka black america na american paspọtụ nye ya nigerian paspọtụ pride ya na ndị ojii a na-aba mba na iyi western world bụ paspọtụ ndị europe ka ha ji ịnapụta ha dị paspọtụ ahụ ọkwọ ụdọ ịnapụ ya dat paspọtụ western paspọtụ ọkwọ ụdọ ọ dị paspọtụ aha western paspọtụ ka o ji na-akpa nganga n'ezi oyibo ee ee we are black we are proud because iji western paspọtụ mbọsa a napụrụ gị na paspọtụ mmadụ yarịkwa proud again a na-ekwu sọsọ ihe ga-eme m proud n'ụwa bụ ọdịnala igbo na omenala igbo that is my pride my pride is ọdịnala na omenala igbo because i understand the higher level of it Ọbụla nke ndị nkịtị aghọtara m omenala igbo as the master of life aghọtara m ọdịnala as the master of life so i understand them africa compare gome with islam compare with christianity mfu na the same thing but there is something left there ha ghọtara ya ọfụma they don't understand it very well Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ e hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine ma ọ bụ n'ekeresimesi, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ. Ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ e n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere iru ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com ha ghọtara ya ọfụma but what happened 15th century they were poor but why today they are not poor becos they are consistent ha na-agba mbọ because one if you have a vision ndozi ọdịnala nwere vision so watch jizie nwa bekee marazie if you say nwa bekee till 15th century then watch jizie ndozi ọdịnala you see ebe ọ bụ na nwa bekee stay focus and come and pass then gbarazi ihe ga-eme anyị watch and see what will happen with ndozi ọdịnala nwanne ihe a na-ekwu ya akapol ndozi ọdịnala akapol you don't know all the ihe ihe na-akwa ndị be anyị na-akwa na-akwa na-akwa eoche gere check after they say everything dey make audio do bullshit ka ihe mere there was something change enwere ihe chenjiri after ka ha bụrụ anyị oshi cos everything enwere ihe chenjiri we still more wax pulling more weight onwere ihe chenjiri we add more weight into what we are doing ọ na-emekwa anyị sef because nwanna ọ bụrụ na ị na-eme ihe people don criticize you that means ihe na-eme adịrọ mma ọ fake you fake if you don have criticism you are fake simple as abcd ọ mgbe people criticize anyị ka ị ga-ama na e nwere ndị jealousy dị then oh if you don have jealous that means ihe ị na-eme anaghị awok people ndị mmadụ likere ya that means you have a problem you have to change strategy change strategy ma ọ bụrụ na people na-akụrụ gị aka si ma people wubere gị anya ọkụ ehe ịmara na enwere something ị na-eme that's why then give that anya ukwu ahụ pụtara then because e nwere something na-eme that is why you must be happy onye ọbụla bụ onye ndozi ọdịnala must be happy because ihe ahụ fire movement machine ka anyị ji abịa Adịghị ekwu eje ọnụ jee jee the audio from a to z the same thing you hear because if priest father do not come to church on sunday church will close down two three months people will not go to church again that's why we come here every day as we doing work is going underground ruo ntu public unu ga-anụ anyị anaghị echighi azụ we don't say anyị anaghị echighi azụ we are not stopping anything we are moving ahead like fire see fire. ndozi ọdịnala abụrụ ihe like one of those things ihe omenala igbo because nwanne once you activate energy the energy rises above omenala igbo is energy omenala igbo is energy and it rises above above above so every day by day we wax more stronger more energy activated more stronger we become ọ ihe anyị na-ekwu maka ya ọ ihe anyị bịakwara ndozi ọdịnala igbo ihe anyị bịara ka anyị dozie ihe mebiri emebi ọ bụghị ndị mmadụ ndị mmadụ kọrọ nọnsensị ndị amaghị ihe a na-akọ mekpara nnụnụ na-amụrụ na keji chere ifefe bụ arụ nnụnụ amụrụ na keji chere ifefe bụ arụ ọ bụrụ about igbo ụkọ ma ọ bụ ewu bụ the problem that is not the case ọ bụrụ ya bụ the problem ihe a na-ekwu bụ ihe a na-ekwu bụ the education of the people people agafego that level of education ihe niile transformation transformation ị naghị anụ bekee ịnụghị igbo ịnụghị bekee ọ transform ka a na-eme transform the mind of the people to elevate them to higher being higher human being onye ha na-ekwu maka anụmanụ bụ ihe nwere ụkwụ ịnọ ịmara anụmanụ nọmba 4 nọmba 4 once ị pụrụ na line abụọ gị ọnụ abụọ gị ọnụ ịtọ gị ịtọ ha na ịghọ na anụmanụ anọ and ịghọ ha na anụmanụ ise ise ịwụrụ gị agwọ poisonous snake olesi ma ị kwere n'ihe otu kwuru they will bring you back to line again simple as abcd ikwere n'ihe otu kwuru nature will bring you back ọ bụrụ sọ ndị ojii na-ata ahụfụ na nwere ndị ọcha na-ata ahụfụ go to romania romania bụ ndị ọcha go to georgia georgia europe ha jụrụ eju hie ndị ndị gypsy gypsy bụ ndị ọcha they are suffering so ọ bụrụ about every nwa bekee na-eme ọfụma mba if you reject nature nature will reject you iju nature nature ajụ gị so ịjụ omenala igbo omenala igbo ga-ajụ gị ọ bụrụ ka ọ jụrụ gị because na ị mere na amaghị ama ihe a na-ekwu bụ there are something nature prohibit worshiping of idol is prohibited by nature in every way that is why ndị na-eje ụka na ụwa enweghị uru bara why they worship idol so ị na-worship na omenala ị na-worship na ụka ị na-worship na islam nwanne ị ga na-ata afụfụ i tell you you must suffer ndị nwere ego n'ala igbo na-eje ụka na-efe ihe apịrị apị kedu ya condition mịa ma ego ya o ji 200 policemen aga 200 policemen with his money ọ bụrụ oge ndị ntọrị abatọrị ya ọsịa na village a ndị ntọrị na-atọrọ waya eji atọrọ nyanwa onye ka a na-ekwu maka because ndị mmadụ aghọta people don't understand nature that you must abide by the rules if not if you don abide by the rules you will become anụmanụ anụmanụ wa anụmanụ anụmanụ wụ four legs four legs moto ka ihe ji moto eme eji ebu mmadụ you will be used for fuel to fuel those people who are human being human being abụrụ based on figure human being wụ ability ability to reason to be a human being because the atom the atom na-emove according to the ability according to the frequency if not ị na-agbada na oke ị na-agbada na ị na-agbada na ngwere that is life life is a cycle all cycle ka ọ bụ ma ị chọrọ ma ị chọghọ abụrụ the first person kwurie every religious book says it omenala Igbo says it as well ọdịnala Igbo says it as well so if you don't like it it's your own problem and that is true nothing but truth not no lie nwere ihe a na-asịrị gị ka na-asịrị gị nwere asịrị na-asịrị gị ejimeme gị asị na asị nke uru ọ ga-abara m na nsịara gị asị kedu uru ọ ga-abara m na nsịara gị asị nature does not pardon nothing like pardon on nature ndị Igbo si gị agba aghara gịnị bụ agba aghara gịnị bụ agba ịma ha na-agba uchut ịma ha na-agba uchut gịnị bụ agha mmadụ ịgba ịghara na onye apụọ ịghara na ya pụọ ghaa na ya ịghara na ya pụọ gịnị bụ aghara ị na ha na Igbo gịnị bụ agba nna ya gbaghara gị ya gbaghara gị nna anaghị agbaghara m nwunye dị ka mgbaghara mgbaghara anaghị a sị na mmehie ya adịghị gịnị bụ mmehie mmegheri imehie ihe ime something opposite then how can you do opposite you say na a ga-ahapụ gị for free who say so you mmadụ si gị mee something ị eme ya ịjụ ya ịda dị iwu ị na-eme expect na enwere ihe ga-eme gị ọ sị gị na agba a ga-agba gị nwanne iwu bi shoot a ga-agba gị you must be short. ọ sị gị na gbaa m ụgbọ shoot me and leave me ịgụwaji anaghị kwuo ya ịgbaa m ịghara m iwu will shoot me and leave me a ga-agba gị detene nwanne a ga-agba gị mkpịsị a ga-agba gị ntu ịda iwu agba gị ntu anaghị emere mmadụ ebere nature does not pardon not yesterday not today ndị Igbo bụsị gị ọgba nje bụ gịnị onye bụ mpụrụpụta ụwa nje bi ụwa so ihe bụrụ ndị Igbo ọ bụrụ ndị we are not making it up this is natural principle so kịta anyị ka dị ndụ ndị Igbo si na nchegharị adịghị n'ala ili nche ngharịa nche ngharịa to change something change iche iche egharịa ya agharịa echiche iche ya egharịa ya agharịa just to, to make a change nwanne anaghị eme ya n'ọnwụ anaghị eme ya n'ọnwụ because once ị nwụrụ anwụ the only way ị nwereziri bụ na you have to come back mana ịbịazi ọnwụ na ịbanwụzie na mmadụ ịbazie na ọkụkọ ewere ha gwụọ gị ewere ha wee werezie gị wee mebe ihe a na-eme ụmụazị nwude ga-erie gị ichere anụmanụ amaghị ihe ichere anụmanụ amaghị ihe do you think so nnụnụ akwụrụ nnụnụ ahụ ị na-afụ akwụrụ nnụnụ akwụ nnụnụ ị ga-akpanwu datin enye gị owu isi if they give you needle and trade ị ga-emenwu ihe a nnụrụ mere wuti ọnụ ya ihe a nnụrụ mere wuti ọnụ ya can you do it can you do that in that bed did with their mouth that nest that nest can you do it you cannot but you call them stupid you buy a dog you give dog food give them everything they need and you still call them animal you call them animal after you do everything for them who is the animal here <laughs> onye bụ onye ibe ọ bụrụ nkịta ọ bụrụ ọkụkọ ọ bụrụ ewu ọ bụrụ nnụnụ ọ anyị nwa jeje buru ụlọ m nnukwute ụlọ nnụnụ enweghị ego o ji wee rụọ ụlọ ahụ andasị gị rụọ datịn ị gaghị arụnwu ya ụlọ nnụnụ ahụ ị rụrụ agaghị arụnwu ya mana iji enufuo nnukwu ego millions of naira wee rụọ ụlọ why because ihe o choro bụ na that money have no value money is valueless you can never use money to represent nobility you gaghị represent money with nobility mana ndị mmadụ chekwara ị ga-eme nwunye if not bubu is president of nigeria o nwere respect n'ụwa ka ebe na-enye respect where did gone president of africa with their oil and gold and diamond nwere respect tell me one president in africa with their oil and everything with respect so you don't get respect by money is by the kind of people you raise the kind of people you raise the kind of educational system you produce the kind of materials you produce that is the intelligent that is why the birds that fly they have more value Ghana and mgbe ndị gboo if you go to Egypt you will see the head human being most of them use with animal face why? because they are great enwere nke ifuru yuzuru isi ọkụ mba mana ifuru nkịta anubis ifuru agụ ifuru nnụnụ ifuru ọkụ ebe ahụ ifuru egbe ifuru agụ nkwụ ifuru busu mana ifuru ọkụ na wanyị na agwọ ifuru agwọ there snek snake because snake will wisdom wisdom mean agwọ poisonous something that you may transform to good or to evil ọ oh, ihe snake pụtara s symbol of wisdom but wisdom na-ere isi na abụ ọya bụ agwụ ida for good or for bad but anyị aghọtara n'ihe a na-akwụ we don't understand it anyị amara nature bụ how you want it your children because they are the tomorrow or nothing ọ sị gị na you must be like this till the people who are ready they will give them the throne they will take it you must be the same until that person come that's why the book says every religious book say they are waiting for Messiah Muslim na-eche mohamed na-abịa Christian na-eche Jizọs em nke ọzọ Judaism na-eche Yeshua Messiah everybody is waiting for somebody ndị Igbo si ga-abịa ama ama na-abịa because they know life continues life continues life goes on always every generation there must be somebody that will come that will say something about something happening to people whether politically whether religiously whether doctrine whether culture somebody must always appear that is why the gwa appear ma i codify ya ya personalize ya ya ndị mmadụ eburu worship mara ha ahụ na that is names for forthcoming ọ bụrụ about present everything about culture is about forthcoming is about condensation of process of life but ịmago na I like eh, worship we love worship so much as we have ability to reason so everything become surprise surprise for us ụmụ anụmanụ adịghị like that they are conscious ha dị conscious nwere ha ji ability eme so ihe ọbụla gụrụ ha erie mana nke anyị bụ na ihe ọbụla anyị fụrụ ọgụ anyị ihe ọbụla anyị fụrụ ọgụ anyị anụmanụ ọ bụrụ na agụụ agụghị ọ naghị eri nri nke anyị bụ ị ga-afụ mmadụ ọtasịa biskit na ọfụkwa painiple ọtaba ọtasịa painapụl ọka na-ekwu nke ọzọ ọta anụmanụ rijuo afọ inye nri ọ naghị agụ gị nwere agụ agụ ahụ ifu n'ime ọhịa o rijuo afọ ibi ebe ahụ nọdụ ha atụpụrụ ọrụ mana agụ ogo ya ọta gị agụ ogo ya orie ya ka eji si oju nkịta isi ọtọ onye nwe na anaghị amị. oju nkịta isi ọtọ onye nwe mana ya aghọta ha n'ihe a na-akọ na gat eh, everybody ndozi ọdịnala igbo bịara ụmụ ibe ihe anyị bịara bụ that doctrine that doctrine of igbo cosmology all ihe anyị need nothing more nothing else that is what we want ihe anyị na-eru group ndị mmadụ we want to group people who are ready ndị a ga-etinye n'ọrụ then we go and work for their own future not my own the future is for you not my own but you must be under something ị gaghị agazi onda rule ifuru ka onye na-ebi without rule ifuru nature nwere rule nature nwere rules and regulation but ndị isi ojii they want to do something with that rules and regulation how can that work how can that work ụmụ ibe you want to do something but you don't want to abide by the rules where mm, asị ga emere njọ ime njọ how can they tell you nature say don do this don do that you still do what all those things nature say you should not do you do them and you still come back and say nature don like you everything nature si ga-eme na ị na-eme ya ihe niile nna gị si ga-eme ị na-eme ya mgbe ana igbo dị mma ya anaghị ezu oche anyị anaghị agba ama anyị anaghị agba dị gbagide mmadụ ibe anyị anyị anaghị akpọ ndị mmadụ iyi nekwa anya today ihe niile nature jụrụ ajụ anyị na-eme ya why are we crying then ke ihe anyị na-ebeziri akwa ebe ọ bụ na everything nna nna anyị gwara anyị si anyị emene we do them all of them we do them we do them surplus and we still cry that something is happening to us nna nwanne onye enweghị ihe ọ bụ enweghị ọ na-akwafu onye nwere ihe obi enwe ihe ọ na-akwafu so ọnwụ na enwere ihe ibe enwe ike ị na-atụ why are you worried why are you worried so ọ kara ụnụ mma na ụnụ ji n'oge ji nnọwa ya je n'ọwa aji nnọwa mee ndozi ọdịnala ya our young youth enwe ọrụ mana ihe mere anyị ji wee na-eme ya otu obere obere anyị anaghị ihe bụla ịrụ ọchara ọchọ nakwa bụ uru bikos ị gaghịzi ama ndị bụ ndị ọjọọ ndị ji obiọma bịa iche na onye ọbụla n'ụwa bụ ezigbo mmadụ do you think so ịma ihe mere nature ji wee nwee ego na because one for military one for peace do you know why ị na ha afụ ya ifu the symbol of justice one for scale one ji mma ị na ha afụbeghị before because nature mana there must be people who stubborn people they know, nature, nature knows it even God know God knows that na enwere ndị dị stubborn that need to be teach lesson God knows it so before everything there was heaven and earth that is what he said there was good and evil at the beginning so ihe mere bụ na they separated good from evil but before from the beginning there is the two from the beginning there is good and evil that's why nature has sword and scale ime ezigbo ihe gasida ime ajọ ihe agwọ ịba that is what government replicate that's why government have everything they have military they have judicial they have that's why government copy this thing but most of the government amaghị understand that's why they are not progressing that's why they are not progressing so best thing for us is that we must go the line follow the process of nature do what nature does kedu ihe nature na anything everything nature does we do everything no escape route ihe ọ bụla nature na-eme ka anyị ga-eme mana ị ga-akwụba aka gị ọtọ na because ị ga-ejidere mmadụ ogu n'ọfọ ị ga-ejidere mmadụ ogu n'ọfọ ọnwazie gị ịgwa ya na enwe ihe ndị mmụọ ji ntị oke eme ịgwa ya na ihe ọ bụla isiri isigide nkapịa atị ma isigide eh, nke ha na-akpọ ya nsịkọ isisi ya nsịkọ anya ya anaghị anwụ anwụ ihe ọ sọkwara gị sie nsịkọ anya ya anaghị anwụ anwụ and enwere ihe a na-ewepụ na nsịkọ bifo erie ya kedu isi ihe eji akpọ ya nsịkọ maka na orikọ kedu ihe eji akpọ ya igbo mana orikọ adịrọ mma so ọ ka arụnụ mmanụ nji n'oge ịma na e nwere onye gị na ya rikọrọ nwanne charịa charịa ọ bụrụ na e nwere ihe ị na-erite n'aka ya ya maka na ọkwa aka ahụ e ji eti nwatakịrị ihe ka eji akpọ ya dụọ ya ndụmọdụ ofu ọnụ ahụ eji ayọ biko ka eji ebe akwa ofu anya ahụ eji achị ọchị ka eji ebe akwa ofu anya ahụ eji afụ ihe dị mma ka eji afụ ihe dị njọ so mgbe ọbụla ị ga-eme ihe do it at the right time ọ bụrụ na ị mara about Igbo filosofi. don't ever die enwekwana anwa because in the olden days misinterpretation of culture ọkwa life imprisonment life imprisonment mean ihe mmiri achụpụ gị na village a ga-amapụ gị n'iwu if you misinterpret any culture because culture onye nwa bụ the codification of the spirit or direction to a spirit ọ dị more, more heavier than you people think culture direction for spirit so if you mistakenly mistake it then you have destroyed the future of that child i destroy go the future of that child knowingly or unknowingly so a kpara gị aka amapụ gị n'obodo because i destroy ya ofu onye ofu onye ha destroy ya onye nke ọzọ onye nke ọzọ destroy onye nke ọzọ ị nwere ike ofe ịma ihe na-emere four generation aga sọsọ because of anya ukwu na stupid sọsọ iberibe four generation waste because of iberibe ofu onye sọsọ iberibe ofu onye look at how far na ata today do you know how somebody caused this thing afụfụ anyị na-ata today somebody cause it a na-agbazi mmadụ ọ ekwe a na agwa mmadụ ọ ekwe a na agwa mmadụ ọ naghị ekwe ofu abụọ ịfụo abụọ gị ọnụ abụọ gị ọnụ ịtọ ịtọ ịghọ anụmanụ anọ anọ ụkwụ ịnọ anụmanụ bụ ihe nwere ụkwụ ịnọ ise ịghọ na agwọ agwọ poisonous snake ọ sị gị kwere n'ihe otu kwuru isi ee eh, isii onyekwa ga ndị ọpọchuniti den ịsazie ịsa ya nwanne ịtọ ọnụnụ asatọ ọnụnụ ịpụ ọnụ ndụ ị nwere one here to misbehave nwee one here to correct the mistake you have one here mistake everybody na-eme ya eme yes nature knows it that's why we say mistake and correction mistake and correction then if you fail the two ị ga-abịa ebe ọzọ na ngwere na oke and mgbe ahụ ịbịakwa ebe a we continue where you stop your children will continue where they stop ese m ịsara ya nna gị ji wee sị gị hie ịsa n'anya ngị hie ịsa n'anya nwanne ọ bụrụ ihe ahụ ị chere ọ bụrụ otu ahụ ị chere ọ ya ka anyị ji wee sị ka anyị ji ndozi ọdịnala kụziere ndị be anyị ka ndụ dị ọ bụrụ ihe ahụ ị chere ka ndụ dị very simple mana ịghọta ya mana ife ọbụ up ndụ will show you god is not god of mercy onye gwara gị that is not true na ebe fire ịma na ọkụ na-agba mmadụ the first visible element of fire fourth this four element those four visible element the first one is fire then why the god is merciful tell me god is balancing amadioha balancing oji na balancing aka nri na aka ekpe balancing enu na ana balance that is god so ịchịkwa na ị ga na-ezutugharịcha isi god forgive me onye gwara gị a sị gị agba aghara gbaa m aka ntị hapụzie m mana ọ ga-agba gị aka ntị ọ ga-ahapụ gị mana ọ ga-agba gị aka ntị ọ gbaa gị ezigbo aka ntị o nwere ike aka ntị ahụ alasị ya 20 <laughs> years onye gba aka ntị ya e nwere ike ọ ga-adịpendịrị na gị nwa ọ dịpendịrị na gị nwa so it depends on you. ịchọ ịpụ ndụ ndozi ọdịnala for you atọ atọfụ ịfụnanya maka na anyị na-afụ ihe na-eme ụnụ ọ dịrị anyị obi mma nchọpụta ka anyị bịara ịchọpụta ụnụ anyị chọrọ ịgbapụta ụnụ n'ohu gbapụta gị n'ohu ịpụta n'ohu wee pụọ ndụ nothing will ever stop you once you move with light once you move with fire nwunye ya akwụsị nwoke ndozi ọdịnala is encoded in fire movement so nothing will stop it all forever and ever because forever and ever light will be forever ever fire will be simple as apc dị ụmụ ibe ka ọ dịkwara ụlọ na mma a sị m na anyị ga-ekene eke ekene ori na-ekene n'eke na-ekene na nkwọ anyị kenesịa ndị ọkpụ anyị ekene ndị ekene kene ndị ichie kene ndị si na ọ ga-adịrị anyị na mma kenekwe ndị si na ọ gaghị adịrị anyị na mma mana a sị na onye na-enweghị hope enweghị ihe akwafu na na ihe anyị bịara ka ọ dịrị ndị igbo na mma na ọfọ ndị mbụ na ndị egede nyere anyị n'ọnya ka anyị ji eje na nwa efi na-erunata ana were na-aṅụ nne ya ala ya ka o ji adịrị ya na mma nne eji wee sị ya na ama m na iburu ibu nsogbu adịghị iwe egwu ala wee ṅụọ m ara na ibu gị niile na ọ ga-adịrị gị na mma ụmụ ibe ka ọ